deɛ ɛba yɛbɛfohyɛ bɛni no a ɛfunu mu fii ha yes mɔnambofo no naɔmu advice ga abɛ nyɛ bɛmmado onye yi na yɛ advice a abɛkɔ na aghɔta na ode well onye na enwere na ego ɛghɔtago ɔbɛne yɛre uru ɔbɛne yɛre uru iji nyɛ bɛmmado advice maka na ɛdɔ iji nyɛ anyɛ advice onye advice ɔde ka ɛkɔrɔ ya nsi chinemeze hello chinemeze ee nwoke ọmụ elewe <laughs> anyị nọkwa anyị nọ anyị nọ na anyị nọ n'obi anyị nọ n'obi eziokwu na-elepụ anya ọ bụrụ ma ike gwụ <laughs> ke maka ndị be na gị na nwunye gị na-enwe okwu na gị na nwunye gị na-enwe okwu tụkwa gị iwu onye ọbụla na nwunye na-enwe okwu okoko onye ọbụla na nwunye na-enwe okwu ukwu okoko eh, ka ihe na-esiziri gị na ya nke ịjụ nri oke ịjụziri ha nri iri wee n'ike mgbe 3 days a na agụ egbu onye ihe na-eme gị kịta na emesi gị ọ na-adịzi gị ka ka ijezie yọ ebe imekere agụ emela gị ihe <laughs> oh. ịka na ajụ nwere ọhụrụ ebe nwoke ya abụ ọ jụrụ ndị na biya ọ nakọta ọrụ ọnya na-eme unu ya nye m ndị ebe ara agbawa unu mm. oke mara ọga ka m gwakwa gị owere ọ na-ajụ nke nwaanyị nkara oribe mgbe ị ga-aya ya oribe eh. mgbe ị ga-aya ya biko na-ajụ ndị na-ajụ ndị na nwere abịara nwunye nke m ha m ya ndị so ọnwa ọkụ jee buru iri iri ya ya jụrụ nri aka na ajụrụ nwaanyị nri na nchọ ọga asụrọ nga ajụrụ nwunye gị nri ọ gị debekwa nri isi ịjụ nri debe nri ọ gbasa anyị nri na ọga mụ na agwa gị ichi ịjụ famili gị nne ijuru nwunye gị nri na gị obi ọga <laughs> eh? debekwa nri wee jụwa nri eh, idebe nri ejuzie nri ịnụ ihe ngwu ọ bụkwa ibute uru ohere ahụ agba ọsọ hmm. onye nke asị na ya jụrụ nri kemgbe ọga nwere ebe ya ajụrụ nri na be gị ịnọkọta <laughs> ọ dịghị ka ọ gị were aka gị jesi ya nwaanyị o rubere mgbe ị ji ayọ isi ofe eh, e ọ bụla esikata anị ndị a nwe ka a si eme mgbe ahụ i juru nri ka ha ga-esi nke ahụ ha wee dakụọ ya ihe a na akpụ ya abụ takụtakụ o wee were ogiri ogbenyi nke ndị nsụka ndị ọgọ m wee were ya wee sie ya wuti ọgbọ na a na-akpọ adọ adọ nsụka wuti ogiri ogbenyi nsụka o wee begoro ekpuru okporoko ị nọrọ otu a inye anya na kichin ego ịfụ mgbe ị na-eri mgbe ị na-eri mgbe ị na-ekwe eri na-eri mgbe ị ị na ka ha na-ekwe egote ahụ okporoko ha na-egote isi ya isi okporoko ga-eji esi mgbe ị na-eri ori ka ibra wepụọ n'iri ejekọta ndị ahịa eji akwa nwaanyị izu oke eh. ihe na-enweghị iwe abụrụ nke na-eme n'oge e ga-esi na akwọrị ya enwere e ihe eji akwụ ya ha dasị ndị na-akwọrị kwọrọ ha na-eme ya chiamaka jide ebe a jidesi iko nsọ ụkọchukwu jide ebe a ị na-anya ihe a na-ejide ọ bụrụ oke ha ka mma oge ka a na ụmụ egbe n'ogwe n'azụ ijuru nnịnụ mm. a na-akwọ dị obroko na-echenji ịnakọta otu iti redio biafra ga-epụta obere nke obere oge a na na na ewe were ebezie dakwuo dị anụ ofe ofe were kpoo na flat gị niile kọmpaụnd gị niile iwere iwe a agba na palọ gụ bụ ọba na rum dịtụ na-esi na kila grum na-ekubata wute ihe a na-atọ onuzi a na-atọ onuzi semovita semovita na-ekpokwu ya banye ofe ọgbọrọ banye semovita banye eh. ịghọtago ọ na-anọ mkpụrụ obi na-anọghị mmiri obere gị jee saịdị flawa dị nọ saịdị a obere gị nkịta ị na-azụ na be gị enye gị ihe ka onye nkịta ahụ bịara ihu gị ebe a na-eme gị ọga <laughs> gaa ito gaa ito gaa it ah, forget that thing which kind gaa it gaa it sofa ihe o mere sofa na ọ gbọrọ n'iro gaa eat abụta stori anyị onwe nke ị na-emesa ibiri nwunye gị nwunye gị jụbara gị nri nwunye gị jụbara gị nri sef ya n'ihe ị na-eme nwunye gị jụbara gị nri n'ihe ị na-eme ị maa na gị na ama mbido cha cha sef ọ ga-ekwura ka aka si nwaanyị ya gaa ịwa na gị na nwunye gị ijuru nwunye gị nri debe arụ na ijuru nri obere ogisi mere na ngarị na nwaanyị ahụ ga-asị ụha echekwa m ị kasị onye nwunye ka ọ dị gị ka ka ị ya egbu ọnụ a ọkachi eche ego ito maka ọsa anaghị agwa gị akịta eh, maka ihe big man na-aya bụ ọsa ọ bụghị ịkpata ego obi si okwu na ọma ọsa ekwekweghịrị ego ito ka imere onwe gị onye ara eme ka nhọkọta ihe nji apụta anyị anamata ime travel ka nhọkọsị ihe dị m mkpa ịfụ ya kịta na nke abụọ sas white nwunye mfu ha ya kịta ọha ya eh. gịnị ka ị na-agụrụ pant white gịnị ka ị na-agụrụ pant white iji pant white eme gịnị ka ndị Eh, eh. eh. ọdọbụzie na nwoke atọ mgbe iyi pat mana ha nwa bụ ụmụ nwaanyị na-eyi ya ihe dị mma yiri nwoke efu anụ ara enwere m ya ọrụ na ụdị ndị waịtị ya o nwee ka m si jee gbaza nza m wee were anọ si ike ọnwa nọsi ike n'ihu ọrụ nwe ka isi chi igwu mmiri ebibe gị na-egwu mmiri elena ya ga anyị dịtụkwana ka mma nwoke masa e bụzi ebe hiterachi isi gara ya aji ike na ntị ka m gị ụmụ nwaanyị dị ka bọsụ asị enyi n'ime onwe onye m onye nke ya dọwara adọwa nọọ mgbe asị onye ọbụla ma okwu otu a ịfụ na ọbụọ pantịrị na pantị ọbụla ịhụrụ agbasara na kọmpand e eh, nwantị ọbụla ịhụrụ agbasara na kọmpand otu a gbasa ya were peg gbaa ya e isie new pant na ịghọtago new pant nke peg agbaa peg ebe a <laughs> isi enu pants mana pants ọbụla ị hụrụ eso otu a gbasaa gbasaa ya wa bịakwa chetakwa anọda anọda hanki ọzọ anọda hanki eh. bịa gbasakwa n'enyi ya were bịa were peg na abụọ gbado n'isi ebe a peg gbado isi ya na-abụ peg ebe a ihe eji wee gbasa ya otu abana pantị ahụ tụpụrụ atụpụ ngọtara ihe na-akọwa ndị na-akwado NTI TV bụ Flawless Cosmetics Limited ọ bụ ha na-arụpụta Baby Secret Baby Secret ga-ahụ nwa gị dị pọlịpọlị